ehia ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ n'ụbọchị taa anyị nwawo ndị ndozi ọdịnala igbo na anyị nwawo ndị kwere n'ihe otu kwuru anyị nwasịkwa na anyị ga-eme ka o si wee dị na mbụ anyị nwasị na anyị ga-emekwa ka esi eme n'eluigwe ụmụ ibe anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru anaghịkwa ana azụ anyị ga-agwa ndị mmadụ na tupu tupu ndị mmadụ ebido nwebe ihe bụ gọọmenti n'ụwa ekwuo maka gọọmenti n'ụwa mụ na gị pụtara aga m agwa ha na ọ bụ na ala Igbo ka ebidoro ime ihe niile a na-eme ebe niile arụrụ ụlọ ụka n'ụwa dị highest plate arụrụ ụlọ ụka wit private money bụkwa n'ala Igbo mụnụ mara amara ọ n'ala Igbo ka arụrụ most ụlọ ụka arụrụ n'ụwa wit private money ego ndị yut ego ndị yut ka eji wee rụọ ihe niile na-arụ n'ụlọ ụka all from a to z ọ dịgo foreign things arụ n'ala igbo ego ndị yut ka eji rịọ ọ family money ọ bụghị any government money ọ bụghị from rome ọ bụghị from england ọ bụ na akpa ndị igbo ka esi wee rụọ ya maka na the system a na-eyuzu for colonization all a mastermind system a planned work agụọ na ya ka akwụkwọ mara ihe ya wọk nụ before ya ewerezie tinye ya ebe ahụ anaghịkwa eme obodo ọbụla ejere ewere the same system mba ejee n'obodo anọgodi ebe ahụ stọdicha ya gụọ ya ka akwụkwọ marazie the system a ga-eme introduce ebe ahụ e mere eji wee capture anyị very easily because ha mụchaa na anyị ka akwụkwọ anyị na-ekene godi eke kee n'orie kee na afọ kee na nkwụ ụmụ ibe ndị ọkwụ na ndị egede anyị na-edebere ha nke ha ndị amaala a na-edebere ha nke ha ndị mbụ a na-edebere ha nke ha maka na ọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe n'ebe a na anya ka ngwa na ụmụ ibe ọ bụrụ na anyị emekwe ha maka na otu anụnwa ịma na ha na-ekwu ya otu ọ dịka obodo ọbụla nkụ dị na mba na-eghere mba ndị nkụ dị na mba na ebe ghere mba ndị that's why ibe na afrịka ọ bụghị the same structure ka eji wee mee the whole africa that's why africa anaghị work ihe mere africa anaghị work a chọrọ ime mm, africa au au ọ naghị work because why ọ bụghị african people put that structure ịghọtago the structure african people put before ewepụgo ya tizie a new structure so ọ bụrụ the system anyị na-eyuzu ka etinyere kịta that's why ọ naghị aga aga so na ana igbo godi ọwụ na ịchọ ka ana igbo dị mma ị ga-eyuzukwe the same structure ịghọtago so ụzọ ana igbo si wee mebie bụ ụzọ ọ dị africa si wee mebie ọ dị ụzọ ọ black si wee mebie that is an ideology nwanne ị na-etu ị na-eji oji now the frequency vibration of this your body is not the same so otu anụnwa like ị gaa na ana igbo na enwere ebe e nwere mm limestone nwee ebe e nwere crude oil nwee ebe e nwere clay nwee ebe e nwere cold ya na-agwa gị ihe ahụ all these things are different vibrations of the soil because ngọnwa na onwe gị represent kwara the same thing so ọ bụghị the vibration of Enugu ka Ọnịcha nwere ọ bụghị the vibration Ọnịcha nwere ka Port Harcourt nwere ịghọtago so ị ga-aghọtago these things because ọ wụ the mind wụ the engine that accelerator all the mind with accelerator oh. so ọnwụ na ịghọtasịa this thing then we putzie a structure how do these things work and benefit us ịghọtara so ndozi ọdịnala base on this structure that's why nji wee gwụrụ ụmụaka anyị na most of them ha na family ha adịghị na mma nwanne ọ ọgwụ okwu aga ga-eji eje ọma ahịa ịghọtago that's why nji agwa gị were information ndozi ọdịnala confront your family they will bow and join you nke bụ eziokwu they will join you isikwa na ị ga-eme ya n'ike they will reject you nwanne nna gị bụọ gị ọnụ ma ọ dị right ma ọ dị wrong ọ ga-eme gị affect because na ị ga you will feel rejected nna gị bụọ gị ọnụ ọ ga-eme gị affect ma ị chọrọ ma ọ bụ ma ihe ọ na-eme ihe ọ na-eme it does not matter but if you confront your family with a fact ha agaghị enwe they will not have way to go they eh, have no option to follow you my mother would the same thing with the mother niile ndị bụ Christian na Igbo is the same but to confront them with information they will become weak they will weak ị gaghị asị mma ụnụ na ọ na-efe eh, Jizọs ije na-achụ aja n'azụ ụnụ ka ihe ị ga-agwa ya that is why ya na-agwa ndị baa ọ bụghị maka ọ bụrụ about doing this ihe ị chọrọ like nwanne you can do whatever you like nwere nobody cares but ihe a na-ekwu bụ ị nwere ike win with your mother with that can you win your brother with that can you win your sister with that no ihe a na-agwa ndị be anyị ha achọghị ịnụ dị ọdịnala Igbo kwewere ọdịnala Igbo ọhụụ na this our youth ghọta ọdịnala Igbo nwanne ọdịnala Igbo is like any standard world civilization because everything nọ n'ime ya education is inside culture ka ọ dị commerce wey inside culture all those things the external that is why always ngwụkwa ngwụkwa na ihe mere Africa anaghị aga n'ihu all these things are separated because anyị amaghị ya culture and the commerce is the same if ya culture c letter c country letter c commerce letter c Christ letter C or coincidence na this thing are the same symbolism of letter or, or coincidence ụmụ Igbo ọbụrụ coincidence because ya wee practical work o wee plan ese eh, eh, wee mee so ya jos rụpụta na-ekwu maka ọdịnala ka ekwube ọ bụrụ freedom fighting ụmụ eh, ibe ihe a na-ekwu to structure your mind ichi fight freedom you can fight but then you have this knowledge to execute your plan is your own benefit were this knowledge go and execute your plan as onye ma ihe ọ ga-abara onye ukwu bara onye nta ka anyị ji aka anyị mee obodo anyị ka anyị si wee chọọ ka anyị jiri aka anyị mee obodo anyị ka anyị si wee chọọ nwanne ịrụkwa ụzọ ọkwụnụ hụrụ ụzọ nke ihe m postụrụ hie nwanne iru ụzọ ụkwana gịnị gịnị bụ iru ụzọ anyụkọ mamịrị ọnụ ọgbọ ụfụfụ gịnị bụ kọmpanị we can produce nna nwanne unu ama ndị igbo nọ n'ala igbo do you know how many igbo people in igbo land sọsọ ihe anyị mmadụ one ka mmadụ nwụrụ be ha na-eje ego efi igbo igwe onye igbo na-azụ efi ndị igbo ole na-azụ efi mana ụnụ na-eri anụ efi every day ndị igbo niile na-egbu efi n'ime ahịa kedu ebe ha si egote dị efi ị mana ọnụ nwa na mere ndị adụwe dị na bon na ekpogharị efi na ya vileji ọ bụrụ na enweghị ndị na-ego efi ahụ kedu ka a ga-esi na-akpọgharị efi na vileji ụnụ ka ha bịala ya na somalia ọ ka kpụcha echi na vileji ụnụ ha ejere ya na na na Senegal because ụnụ nwere ego dị efu you buy dị efi na ka ehi na complain den ọ bụrụ na anaghị ego dị efi ha agaghị ebu efi aha bịa die this is market because ndị Igbo o nwere ndị Igbo mgbe aha nọ na Jankara na-azụ ahịa na Lagos e nwere ndị si na Zaire na-abịa ahịa ndị Zaire na-abịa ahịa from Zaire ịma ihe ndị be anyị mere ha gazie na Zaire ga mepee shop ndị Zaire anaghị abịazi ịghọtago ndị Zaire anaghị abịazi ha gaa na Guinea ndị niile a na-abịacha ahịa from all West Africa ndị Igbo gazi ebe ahụ mepee shop ndị anaghị abịazighị ahịa so ilisentin ha wetara dị biznes na your doorstep so ka ọ dịrị ha izi ha gasị na-esi na obodo ha na-ebute anụ anụ efi ma yabasị ma ihe no so okpete yabasị anụ all those things ha wetara ya to the doorstep of the consumer you are a consumer ibe consumer ịghọtago so ihe consumer na ka ndị ndozi ọdịnala na-ekwu because ọ bụ ihe anyị ga-eme nwanne ụrụ na-ata anụ efi anyị enye ụnụ efi surplus ọkwa gote nwa efi azụọ ya oto ọkwa egbuo ya ọnwụ enwere ihe ọzọ anyị enidi ka efi anyị na-akpagharị n'iro anyị arụ ọrịa ranches ị chọrọ ịta yabasị anyị akọọ yabasị ị chọrọ ịta karọt anyị akọọ ịchọrọ aka ihe ị chọrọ anyị akọrọ gị rie ifi ọnwụ na ị consume 40 percent of ihe ndị Igbo na-arụ n'ala Igbo nwanne okay hụ data anyị ahụ unu na-ekwu na ọ dịghị mma i tell you with time anyị ahụ will become paradise nwanne ọnwụ na ụzọ anyị adịghị mma community service this community service anyị na-eme anyị ga-eje gbata aja na okwute wuchie dị ụzọ wuo ya concrete ibi na ọka nke ndị gọọmenti rụrụ mma ọka nke ndị gọọmenti rụrụ mma 100 million times because ndị gọọmenti na-arụ fake ka o nwee ike imebigwe ka ha wee nwee ike isi ebe ha gburu wayo maka ọ ebe ha si eri ịghọtago mana nke anyị anya naghị arụ anya esighị eri ihe anyị na-eme okwu ụzọ anyị dị maka ọghara imebi emebi so beto ịmagonu ndị anyị aghọtaghọ we don't understand that is the case mana ndozi ọdịnala bịara ka anyị ghọta nwanne nwere onye gị na ya bịara onwekweghọ nothing ihe anyị bịara otu ọfa what we have ihe anyị bịara bụ ka anyị mawa fawo ihe a bụrụ aba challenge challenge to us ọ bụrụ challenge to anybody ọ challenge to us as a human being because nwanne ị gaghị asị na ewu human being enwere ihe you anya pass ha anything ọ dị na enwere one guy dị na Facebook sị na na ya gara school na Naijiria gosi ebe a na-eme software eh, eh, software engineering ya ya ya na-ebe akwa because ọ pụtara ụwa nwa akara aka ọ chọrọ some standard ọ ga-eme ọgụsị ya that is ọnọdụ na be o create something better than Facebook but ọfọnụ onweghị visa onweghị ekwenu skuulu ga-akụziri ya onweghị ekwenu onye ọma ga-akụziri ya nna nwanne ihe ọdịmma ihe ọdịmma ọdịmma na anyị ga-afụ na ụmụaka anyị pụtara ụwa that is they will die off because of na ha enweghị ike imewe express akara aka chukwu nyere ha ọ wee ezigbo ya dị ya ọ bụrụ ezigbo ihe but ịnwe ị na-agba ndị bayo sị gị mgbe nweta freedom nwanne ọsọ 100 million years mgbe nwetazie freedom ị ga-anọ unu niile nwụsịa e? so mgbe ị nwụzie nwanne ị ga-eji dị kịta merie na-eje ị ga-ejigo dị kịta nọ ahụrụ ka eji amụ ntọsị jiri kịta na-ele dị foundations jiri kịta na-ele dị foundation ọ kịta tata bụ gboo jiri kịta na-ele dị foundation of tomorrow kedu ebe ndị a si pụta n'ụwa e? so nwere nwanne enweghị there is no automatic ticket to heaven to anywhere no automatic ticket to anywhere so ndị a na-eme ọdịnala elia is better ịchọ ndozi ọdịnala better for you ọnwụ na ị chọrọ ọdịnala go and join ndozi ọdịnala nwanne a tree cannot make a forest you can never tell your father and your mother nwanne ị gaghị eme nwunye they are your parents all your parents ka ha bụ defend them defeat them with argument ọwụ ihe a mụrụ gị for ị gaghị adị worse than dem you have to be better than dem and they must prove it because dat thing ị na-eme bụ ihe nna ha mere ụwa ọkụkọ ha nwa hapụ ya baa n'ụlọ ụka so ị kwesịrị you have to come to confront your parent with something greater and say mama father ihe unu na-eme adịrọ mma look at the best here but ị gaghị abịa the same thing nna ọ makwa all of them ma about all those things your father know about them your mother know most of them ejela na nke dibia most of them ejego na nke dibia gwọcha ọgwụ your parents ha agbaba n'ụlọ ụka ị bịa bụzikwa again kọbakwa the same thing mere ha ji ba n'ụlọ ụka the first place mana ọ bụrụ about symbolism ihe na-eme na ndị be anyị na confuse symbolism with reality ịghọtago ihe nna nna anyị ha debere anyị symbolism but ndị be anyị na-elive the symbolism as a reality then it become an idol because if you worship an image nwanne in any wey way mere is idol worship because ịghọtaghị ya had it been you understand it the mind is the thing because number one ka m gwa one thing ihe m gwara ha enwe ihe m gwara m yesterday one thing m gwara yesterday ọwụ na plane plane agha na-aga n'elu use compass plane na-use compass and the once plane lose that speed that velocity ọ na-use o lose oye oh, the plane we lost plane aha ga-efu ọ ga-efu that is what is happening because as long as the spirit bara na body the velocity of the spirit reduce then the, the compass disappear until you begin that crescent moon aha now enweghịzi compass if uh, because the crescent moon is waxing as the crescent moon is waxing ị na-eme expand ị na-eme expand na-eme expand n'afọ dị ọkụ otu aha esi achụ ọnụ ewu mgbe aha anyị na-achụ ọnụ ewu itinye ọkụ na ọpịa ị na-afụ ewu ha pụta ị na-afụ dị ọkụ na-afụ dị ọkụ na-afụ dị ọkụ then that compass will begin to gather itself again gather itself until you know yourself again ịgotago mana ọ bụghị nke jos ịma na ndị be anyị chekwa ọnwụ na anyị adịghị lost there is no how then we have school ebe a na-akụziri mmadụ abcd dfgh e ka ihe mere nwatakịrị amụọ ya nwe ihe ọma why why nwatakịrị pere mpe nwe ihe ọma na-akụziri 1 2 3 4 5 6 7 8 o nwere onye na-akụziri otu a ụmụ anụmanụ nọ n'ime ọhịa ka onye na-akụziri ha ịfụ nkịta na-aga ije mara ụzọ ebe ọ na-eje enwekwa onye kụziri ebe ọ na-eje because why they use sense they never use eye ha na-eyuzu sense organ that is why because ha na-eme dictate they dictate ọnwụ na nwatakịrị aha toro akụzighị abcd 1234 o dictate o dictate o mee expand ghọtakwa ụzọ ebe o si wepụta uwe gen join ekwe again mana nke gị bụ na mgbe ahụ akụziri gị datin e replace go the real reality with that education ha akụziri gị that means ifuzie final ifuzie final ọya nwa tinyere na condition anyị nọdụ nwanne kweghị n'ụwa mụ na gị nọ onwere nobody is doing you anything is like ị gara n'ime ahịa ị gaa n'ime ahịa ebe a na-azụ ahịa kọstọma bịa ị ga-afụ ka onye ọbụla ga-ebiri na-achọ kọstọma ivarest ga-asị na dị kọstọma enwere m ya i have it enwere enwere m ewepụrụ gị ego i will sell 20 naira for you i will give you 10 naira come my own is better my own is better ihe a bụ ihe ị na-eme everyday n'ime ahịa this is what you do isi na your market your goods ka nke okeke mma if not the customer agaghị abịagoro na nke gị you must tell customer what is right ihe customer chọrọ ịnụ to come and buy the goods that is what you see as life you live so kedu ka izi chezie na mma apụtazi na epraise gị nwa bịa nweghị onye ga-eme ya nobody will praise who is not no you must patronize your own for you to be good simple as abcd otu ndị be anyị aghọtaghị ọnwụ na ọka igwuo everybody ịba nọdụ ọfụma mgbadegodo anya for example chegodị mmanụ mmanụ dị na be anyị ka a na-eburu na be anyị jee Abuja ha asịkwa ihe a na-edefendịrị ọkwa wụ that constitution gbogodo m ihe constitution a nwere ime na wụdị mmanụ dị na be anyị ịghọtago bụtụ eji eji constitution as evidence as excuse wee na-eburu dị mmanụ mana ndị nkịtị agaghị aghọta ndị nkịtị chekwara datin dị normal ọwụ normal ọwụ game is game ọwụ game ha ji dị game wee na-eme bikọ ha ma ihe ha na-eme mana ngị aghọta ha dịtị ọ bụrụ na ị ghọtara ya ọwụghụ dị same way isi eme ka ị ga na-esi eme dị wee isi eme ọ bụghị ụta nke esi eme because mmadụ enweghị right isi na ọ dị way from America bịa na Nigeria na-egburu ihe gị no mana na ị na-anya ị gara na ala bekee ego loan iji ebiri n'ala bekee na gwagodi m kedu ihe ihe a nwere ime wit ihe a na-eme ịma nwaanyị bikos ihe ị ga-eji akwụ dị ụgwọ ọ bụghị ngụnwa nwe ya ị ga-eji ihe ọzọ kwụọ dị ndị loan a na-ebirikwenụ ebiri ịmakwụ ma ihe eji akwụ dị ụgwọ kwụ mmanụ mmanụ ka onye nwe mmanụ ahụ ka onye nwe mmanụ ahụ eji ebiri loan ka onye nwe diamond eji ebiri loan ka onye nwe ọ dị omenala eji ebiri loan na west ka onye nwe ya ịghọtago ihe awa excuses that the same thing na-emekwe in every aspect of your life so that's why m ji agwa gị na ihe ị na-eme ọ bụghị na ọ dịghị mma but otu isi eme ya that is the problem because otu isi eme wụ na the same game ha setere trap then set trap with their media move you towards that direction because all game because ị gaa through the right way o mee ha affect mana ha achọghị ka ị gaa through the right way so they will use their media to deviate you so that ịbịazie ha crush ya gị nwee excuses to crush you but if you go through the other way nobody will crush you because onwe onye na-ama mgbe ị na-abịa onwe onye na-ama that's why you have to because mind is the first educate the people's mind program your people put them under program certain program then all this fight will become easy for you but ịchọ ka ịchị ha ka atụrụ nwanne ịchị ha ka atụrụ gaghị work because all of you will bear the consequence ofu onye ọ dị ka ndị ndị ugwu ofu onye wụrụ ọgaranya onye ndị ọzọ awụrụ poor man how can the whole village develop how can the village develop ebe ọ bụ na ofu onye bụ ọgaranya anaghị eme otu ahụ eme so people will be armed with information with knowledge that is only way they, they, because that all ihe anyị na-eme nwanna ọ na ọ bụghị ya we will go and sit down ihe anyị na-eme bụ onye ọbụla baa uru the security, the security of the village will be guaranteed ọnwụ na anyị kpokọsi ụmụazị anyị ụtụtụ pụta anyị eje ọrụ nwee ihe anyị na-eme ihe ọjọọ a na life and direct ihe ọjọọ a na nara onwe ụmụnne ọ dịghị too much food we consume we must produce cloth we wear we must nwanne ọkwari akwa nke aba na-arụ were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com akwa ọbụla a na-eyi eyi n'ụwa a na-akpa ya akpa isi agụ si kwaba okpu si kwaba ọjị si rebe ọkụkọ si bube ewu si bube efi si bube atụrụ si bube but na-egbu in a way of economic recycle na ọ bụghị chukwu ka a na-enye ọ bụghị arụsị ka a na-enye ọwa bụ culture is a tradition gbuo ya based on economic benefit na okeke nye okeke nye okafọ okafọ onye okeke so unu na-echenji exchange of wealth but ihe ọbụla gbasara the mind is within so ihe anyị na-eme wutu round anyị nwee gwuo obi anyị anyị around waya together ka ọ bụrụ one force everything is within out not outside within because ihe I believe as reality something then sef to us through media whether you like it or not because everything na-eme today ha niile is based on external influence ọ bụghị original original ndozi ọdịnala anyị na-eme that is from within within within inside out ihe ọ bụla ị na-eme outside ọ bụghị eziokwu it will not work because God chukwu nọ n'ime gị that is the temple because ihe nji wee gwa ụnụ na ọ bụ ngụnwa kama the only problem mere ịmaghazi ebe ị na-eje bụ na because of the water in the body body will 70 percent water were bọbụ gbanye bọlbụ tinye n'ime mmiri ịfụ na ọ bụghị otu ahụ o si enwu outside ka o si enwu n'ime mmiri try it ọ bụghị the same way all this experiment are simple ọ ha dị simple mee ya were bọlbụ tii n'ime mmiri ịfụ na ọ bụghị the ka ọ bụ fan na-eku eku fan na-eku eku were tinye n'ime mmiri ịfụ na fan ahụ enweghịzi the same pressure o nwere mgbe ọ na outside try ya ya ịghọtago so ọnwụ na this thing this spirit a the same wave ọ na-aga with certain velocity once ọ bara n'ime ahụ mmadụ nwanne ị na-arọ nrọ once ị na-arọ nrọ na ịrọgide nrọ tete ichebezie dị nrọ echebe na-asọzi isi onwe gị na-asọzi na nrọ nsị ka mbakwa na ụra egen ma mechite dị nrọ sọm itete sef ị na-atụ ụjọ nrọ ị rụrụ arụ so all the body with the problem this body is toxic all condemn element produce body nwanne nakwa akpa nwa ọkwa ịwere akpa nwa how dirty that thing all toxic element produce the body that is why 70 percent of the body is emotion emotion is water that's why you are aggressive that's why you are angry that's why you are evil because of emotion but you must conquer this fear and win only when you conquer the fear you become the leader and god of the empire is an empire is a kingdom the world itself is a kingdom is a universe but you must conquer this kingdom yourself you must conquer the kingdom ọnwụ na ịkọnka nwere the kingdom nwanne ọsọkwa gị nọdị na amerịka you become a victim ị ga complain ọ na enweghịzi ndị ojii na complain na America. ọ na onweghịzi na south africa ọ na onweghịzi na brazil ọ na onweghịzi na trinidad and tobago ọ na onweghịzi na everywhere anywhere they complain why because they never conquer them believe on what nwa bekee sold them in their media you are a slave you are black you are dirty you are that that is why you are not good that is why you are not good because all the media kill you the media all media ha gburu without this media you are somebody but all media nwa tinye gị na condition ị nọ because you believe them to be real and they are not all program they purposely do it to suppress you ha ma ụma mee ka a wee sọpres ya gị ngwanezie n'anya ụmụazị anyị pụtara the want to join their own fathers ancestry knowledge but instead of this thing to bụrụ ihe ga-unite the family ọ bụrụ ihe ga-separate the family na nwanne ndị be anyị ọ na-echekwa uche your ancestry ideology supposed to unite you ọ bụghị to separate you ọ separate that means ọ bụrụ ngwa because your father is already gone your mother is already gone ha anago unless me mere apply wisdom with this thing nwanne it will not work unless you apply wisdom family ga-akụsa you must use your brain ndozi ọdịnala bụ ebe ndụ dị present the information to them by their face gwa ha na Christ a na-ekwu ekwu ọ bụrụ asụsụ Igbo ọ bụrụ asụsụ Igbo ọjọọ oge onye bụ Kraịst esi ya nwanne o nwere onye bụ Kraịst n'ala Igbo si mba kedu ebe ọ dị ọsọ Izrel ijego ebe ahụ mba den ka na-ekwukwe ka ihe na-agwa mama ijego ala Izrel mbụ jos ịgwa na ihe netin juzuo da wan ọ na-ekwu ekwu juzuo dị wan ọ na-ekwu Jizọs ee eh, kedu ebe ọ nọ kedu ihe mere Jizọs why Jizọs uche ma god ọ bụ god nkekwe nke bụ jizọs ọ na ọnwa chukwu isi nsị e, a chukwu ebe ka obi ọ na ọnọ e, chukwu bụ asụsụ igbo isi a den jizọs kwanụ ọ na jizọs bụ nwa chukwu isi a mbanụ naanị igbo e, enweghị ụdị ihe ọ sị gị ọnụ izrel isi oke mama ijegha na izrel ọsị mba isi ekekwe ka isi wee kwerekwe ihe na-ama ha kwanụ mama ụkwa nna otu ị nọ na ahụ ibelivu na chukwu bi n'ime gị na nọ ime ezigbo ihe ifu chukwu aha anya ọ na bụ ihe ọjọọ mama ọ bụrụ ihe ọjọọ so o nwere ihe ihe egwe gwa mmụnụ mụ na ama na ịma ihe ọ bụghị mmụnụ si ebe a bụrụ jizọs iburu arụsị apịrị apị ebe mụ na eburu jizọs odostins abaghị uru bikos ọ sel dog ete mọ nke by dog o nwere isi ịghọta so ị nwere ihe egwe gwa mmụnụ mama chukwudị nsogbu adịghị mama e chukwudị mama chukwudị mana chukwu bi n'ime gị mama ichere chukwu bi n'eluigwe ọ sị gị ee eh, isi agbọtụ mama chekwe nka chukwu ga-echi ebiri enugwe hapụ anyị ebe a o nweghị ike ime nwanne ọnwụ na mmadụ fụrụ mmadụ n'anya lọv ya so much ọ ga-ebi n'ime ya mama baịbụl ahụ unu bụ ọ sị gị na kingdom of god is within ma makwa ihe ọ gwara gị okwu ike sapụtara ya ebe ọ dị na baịbụl si ya mama na-ekwe ya ọ dị ebe a na kingdom of god dị inside you so ọ sị gị efekwana ihe apịrị apị mama ọ sị gị efe na ihe apịrị apị ị sapụtara ya ebe edere n'akwụkwọ ahụ ọ sị gị don wọchi ihe apịrị apị n'akwụkwọ ahụ o buo si ya mama jizọs a apịrị apị ka apịghị ya apị mama vejin maria anụnwa apịrị apị ka apịghị ya apị ọsị ọkwụzi nyenwe ya amazizi ya asam ọ ya asam asị apịghị apị apịghị apị ọsị ya mama ọkwa ọsị ebe a na ihe ọbụla apịrị apị mmadụ efekwere na aga m egbu onye ọbụla fere ihe apịrị apị ee eh. mama afụfụ a na-ata ọ na ọ bụghị ihe apịrị apị butere ya mama ihe apịrị apị edichọn ọ bụghị ya butere afụfụ anyị na-ata ime ihe ka ọ dị gilti ime ya mother ọ dị guilty ọ bụrụ just use gold datin o ji to crush her mind so that ịdịzie eh, free wee nwee ike ịgwa ya maka ndozi ọdịnala because mgbe aha ịgbagodi esi ya na na ọghọta ihe ọ na-eme gwagodi na nye nwa aghọta because ọ bụrụ na ọghọtara ihe ọ na-eme ka eke ga-esi ebe n'ụlọ ụka ije mee ekene e, akara nke obe na ihe apịrị apị disi man na ebe a na-ekwu na ya bụ pastọ na-egwu unu wayo kedu ebe ọ dị n'ime akwụkwọ kedu ebe ọ dị n'ime akwụkwọ a na ọsị anyị were ego nye disman disman kedu ihe ọ bụ ọ bụ chukwu ke ihe anyị na-enyere nwoke ego ọ sị anyị sowo seed anyị sowo seed ọ n'aka onye a ka ọ gwara anyị onye a bụ jon pal ka afa pasta John pal kedu ebe ọ dị na baịbụl a na a ga-enye John ego enweghị ebe then why did we give this man money mama edichon ọ bụghị ya butere afụfụ anyị na-ata mama afụfụ anyị na-ata si gị n'aka ịghọtago papa afụfụ anyị na-atasi gị n'aka maka ọ bụrụ na isi na isi na ị na-efe chukwu ibu akwụkwọ na ihe bụ akwụkwọ nsọ chukwu ee kedu ikpere ihe anyị na-emezi ihe na-adịghị n'ime akwụkwọ e, ebe ọ bụ na akwụkwọ asị na eme ihe dị ona ihe dị na eme anyị den waịpa anyị ji eme ihe aha akwụkwọ aha si anyị emene mama ihe onu na-eme ọya butere ahụfụ anyị na-ata den mma ebido fil gị uti mma gị uti ọnwụ na ọ bụghị otu ahụ ị gaghị abatasị mma gị na na jizọs ji wee wụrụ jizọs ji wee wụrụ nke without no evidence nwaanyị ahụ anọgo 50 60 70 years n'ime datin 60 70 years n'ime ihe ahụ ị bịa one day nwa ya mụrụ amụọ bịa na-akọ ya nọnsensị ọ bụ oge ọnụ <laughs> nwanne ọ bụ oge ọnụ eziụka ụka na-agwa gị ihe ahụ ị nwere ike iche na egwuregwu nwanne o ụzọ esi eje there is no straight way to ebe ahụ ị na-eje but you must understand it first in may understand imarazie because nwere there are so many ways to skin a cat there are so many ways to skin a cat ọ bụghị about ije ụka ma eje n'ụka nwanne obi gwewere obi ya obi ya do the step you must pass the junction of this obi because ọ na judge everything ọ obi ya agwaghị m ihe niile you must pass the obi ebe a ka ị kwesịrị idebe ọcha ọ bụrụ about the, the, the, the the church o ọ about the bible o ọ bụrụ about omenani o ọ bụrụ about ordinary o ordinary is the philosophy to purify you to fuse you with this pole omeji na achara all the, the knowledge is within this doctrine ọ bụrụ ya e ga-eme gị mmadụ no if you follow the doctrine you as a human being will become a change man nwee ike ịrụ ihe ụmụaka ibe gị na-arụ nwee ike ibi ndụ dịka ụmụaka ibe gị nwee ike chalenji anybody that will challenge you nwee ike represent and present and defend yourself anywhere anytime any moment as a human living being ọ bụ doctrine ndozi ọdịnala na-ekwu maka ya ọ bụrụ about ịpụta igbuzi ọgụ ịtasi ọjị ihe na-ebe na na-ebekwa e, o mmadụ asị na ya amaghị onye na-eme ya ihe siere gị ike isi ọwụ famili ndị nebo nwanne ọwụhụ nebo your father and your mother ha na-agbọtụrụ ime amụọ gị ha na-agbọtụrụ ime amụọ gị nna gị na-eje n'ụlọ ụka na-akpọ ihe isi apịrị apị nwanne spirit spirit dị more dangerous more than you think ọnwụ na chukwu chọrọ ka ibi ọfụma ọ gaghị eti gị na oppressive condition ọ gaghị etinye gị na situation oppressive condition because ọ fụrụ gị n'anya ọ fụrụ gị n'anya that's why o ji wee tinye gị because all that oppressive condition ga-eme gị ka ị wee nwee ike ilen ọ bụrụ ndị nọ na paradise na-eri na-enwe kansa mba nke nwa na onwe gị wụ one of the choosing people that's why ị nọ na the condition ị nọ condition ahụ ngwa na onwe ya na-afụ ya as efu but mụnwa na-afụ ya as a doorstep ọ bụ doorstep to the kingdom ọtụ ndị be anyị aghọtaghọ ha na-echefu ụzọ ha furu ụzọ ndozi ọdị youth youth empowerment youth empowerment ọ ihe anyị nọ youth ideology ọ ihe anyị nọ youth knowledge ọ ihe anyị nọ biri ka mbiri ọ ihe anyị nọ ka ị bara onwe gị uru ka my society dị safe nwanne ịbaha uru my society will not be safe ọ na ịbaha uru my society agaghị adị safe so ihe m chọrọ ka baa uru because my society will be safe so all my interest ka my society dịrị safe so that m dịrị safe gụnwa dịrị safe agaghị m adịrị safe ị ghara ịdị safe asị ka ọ bụ ma ịdịghị safe mụ agaghị adị safe because you are not safe so ịdịrị safe my security is guarantee. anyị ka m na-agbara mbọ waste my time waste my energy waste my money ọ bụghị because of ngonwa ọ because of to secure the life I live you must be okay. ihe ọnwụ na ịwụrụ madman nwanne ị ga-ata m arụ iwuru onye ochi ị ga-egbu m iwuru onye ọjọọ ị ga-egbu m so uh, my interest ọwụ ka ị dịrị mma so that I will be live in peace and die in peace is that as simple as abc ndị be anyị aghọta ọchịkọ ma ọhịa na-agbara ee ndị ndozi ọdịnala nka nwanne ihe anyị na-eme ị gaghị eme nwunye ọwụ ọ bụ nnukwu isi agha isi fight heavy one so you must understand it oh, mmadụ nọkọtasị ya achọghị bu uru ga-eme by force mba na so nwanne ịbịa ihe ị ga-ekwere ị ga abụ uru you must abide by the rules because all your own good ọ dị ka mmadụ ịga na skuul ticha nye ya assignment ka o mee ọ na ya agaghị eme di assignment mana ọ chọrọ ịpas class how can you pass this class ọ bụrụ na ị refuse to do assignment mmadụ ga-abịa na ndozi ọdịnala isi ya nwanne ị chọrọ ndozi ọdịnala anyị ya mee ihe dị otu a mee ihe dị otu a mee ihe dị na ọsị ya agaghị eme ya then ka esikwana ihe ị bịara ime why are you here at the first place ọ bụrụ na ị chọghọ ime ihe ndozi ọdịnala na-eme then why are you here that is simple as ebi ọ bụ the condition ndị igbo fụrụ onwe ha taa nwanne nwa ụkpana na-eregisi okwu n'aka ọsịnya na aha mmanụ ọ bụrụ about using igbo ancient artifact to use them to confuse yourself with western eh, eh, eh, knowledge no igbo science is based on natural science because but ndị mmadụ ga-abịa na were nonsense si omenere nonsense ọ bụrụ ihe omenere no because ihe ị na-ekwu na nwa bekee ka mere ya recently o 50 years i were ya na compare ihe anyị mere millions of thousands of years ago mba ọ bụrụ ya ihe anyị e mere wụ mind development so every time mind o nwere ndị nna afụ na-asị na snake wụ symbol of wisdom ọ bụrụ eziokwu snake ahụ fụrụ poison snake wụ poison that's why eji wee fuse wee na that pole so that this poison will become good ọ gwara gị ịfụ n'anya ka ndị ụlọ ọgwụ na-eji eyuzu this eh, eh, that snake on the pole because ọ gwara gị na this poison yes you can transform it to, to medicine that is the same ị na-afụ ebe a na this cadeus ọ sị gị na this poison yes you can trans because ọgwụ niile na-aṅụ aṅụ is poison you don't know but emere e extract ewepụrụ the the the the the level of the element nọ ya n'ime e ya ọ ghọzie kill instead of kill echenjiri the k to c ereduzuru the element nọ n'ime ya o wee bụrụzi ihe na-agwụ agwụ instead of ihe na-egbu egbu ife na-agwọ na-agwọ a na-agwọ ọya na-agwọkwa agwọ agwọ na-atụ mmadụ ọtụ ọgọ ọtụ ọgọ poison ịghọtago so ọ dịsị na agwọ a ka eji agwọ mmadụ mana ndị be anyị ga-aghọta na ọtị si mbụ nọ nka nka e nwere ihe a na-ebugharị na Facebook gosi ọwa afọ mmadụ ya ha agwụghị afọ mmadụ datin wu two snake because di na nwunye bụ isi na ọdụ all two heads ka all snake of two heads mgbe ọ bụla ịfụrụ agwọ nwere isi na abụọ mother and fada isi na ọdụ ya ọdụ ya ọkwa isi ahụ this is the science ihe ahụ higher science ka ọ bụ ọbụrụ nonsense science of nwa bekee today science ndị mmadụ eburu na akpagharị wee na compare all from that thousands millions of science years of science onye ịghọta ya i wee ghọta this present science nwa bekee ọ na ịghọta ha that one you can never understand this one because that one is the source of this one ọ na ịghọta that one ịghọta this one ịghọta ha that one ị gaghị aghọtanwu this one yes so ndị be anyị si ebe ahụ apụta we gaghị eburu our ancestors higher knowledge ihe this nwa bekee science is for commerce ọ bụrụ about mind development is commerce commercial i love it yes of course i like i like remia very very well i love science very very well but don confuse them because if you confuse them you confuse yourself ị gaghị amụta nwunye so ọ ka mma na if you want to learn science western science learn it in their own original language ịchọzi transfer ya to your own you must know it to transfer it ọ bụrụ na ị ya you can never transfer it nwanne mmadụ na ihe na amụọ so maka ihe m na-ekwu ya ndị na-eme were western science a transfer ya na igbo language nwanne ọ naghị awọkụ like that first of all go and learn how these things work in their original languages then do it in your own and give it a name simple as abcd so just you changing the name make it worse because ọ ga-eme ị gaghị amụtakwụzi yourself you want it to be igbo language ọ na-atọ ụtọ is okay is very very fine everything with igbo language very good and great but ọ ga-ewepụ anyị from the original state of it tinyezi anyị na confused state enweghịzi anyị agaghị amụtanwụzi original one anyị agaghị amụtanwụzi fake because anyị chọrọ fantasy everything to be Igbo is fine but ọ ndị Igbo mere ya mba then go and learn it bịazi ile nye ya mụta ya ịrụzie ya n'Igbo nyezie ya afa nke gị na isi very easy and simple ịrụsịa ya ịgụsịa ya mụta ya with the original language ị gazie rụzie ya because all universal onwe onweghị onye nwe ya ịbịazie rụzie na nke gị inyezie an igbo excellent language ọwụzi nke a na-achọzi ka e were english transfer ya Igbo a na-arịgharị n'okpuru okwu na-arịgharị n'okpuru okwu mba ọwaọkọrọ ọ bụghị ụtọ aha ka esi ebe ya ụmụ ibe ndị igbo si na onye fere eze ka eze na-eru onye fere eze ka eze na-eru ya ka anụmanụ ọbụla ifuru na-eji ehuru ara ọ na-ehunata na were aṅụ nne ya ara nwanne ihe bụla nna amahọ I must learn to learn it m ịmụta ya ihe ọ sịkwara gị gwa m gbaghị nkịtị mmụtachazie datin ihe ọbụla na akenakọrọ ogwe gị m na-amụ datin ọsọ gị nwa m aka ntị adọnki ya ọ gị hụrụ e ihe a ọ ya ka m chọrọ ịmụta ontili amụta m ya mmụtazie ya echi nrụsịa ya mburu ya gafee ebe ị nọ odo oge anya na ọ bụ obi umeanị kere ụwa obi umeanị ka eji wee kee ụwa ịchọọ ịmụta ihe nwanne bi lelo donkia si treat gị bad nsogbu adịghị after that then ịmụtazie ya ịwụrụ professional oruzie echi the same person ahụ ga-abịazi kpọọ gị sef si nwanne na e nwere ihe ya chọrọ ịmata na ihe ahụ ọ na-emekwa because ịmụtasịrị ya werezie ya own knowledge adịkwuzie na ya ịkarazie ya mụta ya ọ ihe mere ndị China na West China gara na West ga mụọ sayensị gwụrụ ma ma Japan ma all those mana today ndị west na-akpọzi china na-ayọ ha biko ka a nyekwa ha infọmeshọn na desentịn ha kụziere ha mana china gara gbaa odibo na england gbaa odibo na europe mesịa mụtasịa detin na abịa ha tizie nnu na ose tinye nnu na ose pọtụ nke anyị asị anyị kuluo dan ka anyị mụta ihe anyị si mba na a ga-awata ya n'anya awa na-akpa awata ya n'anya ọnwụ na nwe ha na-awata n'anya anyị ka awatago anyị dị ike anyị wụ ndị ojii anyị siri ike fisikali we are strong sọsọ ihe anyị nidiri bụ cool brain awa uh, brain down small anyị aba anyị nidiri to brain anyị small brain anyị dị high ọ na-vibrate high which ọ dị mma is a very good thing but nwanne o ruo na the time of practical work ka anyị cool the brain down observe if after the observation anyị ebutu in practice nna anyị enwere laboratory anyị n'afrịka niile ama mmenwe ebe enwe practical standard lab for anything ọ bụrụ sọ for hospital anything wụ lab ị nwere ike ime lab for sand ị nwere ike ime lab for water ị nwere ike ime lab for body ị ga-eme lab for anything so onweghị ebe enwere standard laboratory for anything mana anyị nwa bụ ndị nwere the highest and most good weather on earth n'ụwa niile ọ bụ ndị Africa nwere best weather even West Africa so because na-agwa ụnụ ndozi ọdịnala best thing nwere ike happen to any human being on earth ọbụrọsọ ndị ojii ọbụrọsọ ndị igbo because the ideology behind this thing wu natural indigenous development of the mind land and culture anything because all from okwu ka a na-eji ekwute ihe o from okwu iburu ụzọ kwuo ya ekwuo because ọnụ mmadụ ji wee wụrụ ọnụ mmụọ ọ bụ ikwuo ya somebody somewhere wee say enwere eh, e ike onye aha dị good in practice onye a gud n'okwu onye adị gud na nka onye okwu kwuo onye practical one we say yes ama m eme ihe a practically o mee ya onye nke a we say yes mana ọ na onye okwu ekwughie ka ka onye practical ga-esi eme ya ọ na onye practical emeghe ka ka onye nke a ga-esi ama ya mana ndị mmadụ nwanne okwu okwu ga-eji wee ka ụwa ahụ a sị na ndị Jọn dị na akwụkwọ nsọ ha si akwụkwọ nsọ ha si gosiri ekwu ihe agwụ the, the word was god in the beginning there was word and the word was god all word you got to so ghọta this nwanne without ihe anyị nwa anyị na-ekwu ebe a there is no automatic thing that can happen to your life unless you begin na-eme ihe na gị nwa n'aka gị and ọ bụrụ na enweghị a cultivated structure very strong and powerful like ndozi ọdịnala ị gaghị akpa eme nwunye no matter how quantity you are you nwere ike ịdị 1 million 1 billion it does not work that way you must build this ideology first begin to work towards the ideology you don't need million people you don't need 100 people you need few minds strong minds with the concrete ideology ghọtara ihe a na-akọ then Ipuondo Ipuondo ndụ ị pụọ ndụ nwanne anyị enidere m ka anyị pụọ ndụ achọrọ m ka our youth all of them ebe ọbụla ha nọ n'ụwa let them be better and be good o nwere onye nwanne ị na-agbachitere m o ihe ị na-emere m ị naghị arụrụ m ọrụ pọtụ nwa na onwe m asị m na achọrọ m jee n'ala Igbo ụmụ Igbo eburu asa ha na-akpagharị n'ala Igbo na-aṅụ jus nọdịcha anị n'akụkụ mmiri na-ebi ihe ahụ m chọrọ ka ọ bụrụ nke ị ga-emepụta na na n'ọpa iwe ka ha na-esi dị mkpa dị mkpa bụrụ nke gị na-akpagharị ụmụazị na-erube 25 years Eh, pantị ha dọkacha adọka akwa ha dọka adọka nna ihe adịrọ mma ọ na-ata m anya arụ ọ bụrụ na ọ naghị ata gị anya ọ na-ata m anya arụ kedu mkpọ yọng bọis dị ụta kwesịrị na-eme ọ gafe pefum esie eh? onye at age ọnwụ mgbe eji ụmụazị kwesịrị ibi life ọ wụsị mgbe o tozie ka nka ka o ebi ndụ nwa the time is passing ụna na-anụkwa ihe oge na-aga aga mpaga ahụ ifuru ebe ahụ nwere mgbe ọ nọ na yọng boy that your father nwere mgbe ọ dị yọng ị nwere ike iche na oge anaghị aga aga ntụrụ omee gị n'anya ọ ga asị ege nụọ nwaanyị ọnụọ nwaanyị enweghị ihe ọ na-eme eburu nwaanyị bunye ọmụọ nke iji mmụọ nke ịbụọ eh, ọ bụrụ oge asị na mmadụ anwụọ na orubego 40 years gịnị gburu ya oke echiche a na-ekwu ezigbo okwu ndị mmadụ nwanne ndozi ọdịnala bụrụ aba sentiment ọ bụrụ aba emotion remove those things anyị achọghị ya ihe ihe anyị chọrọ this mind anyị chọrọ the best in our society anyị chọrọ people disciplined nwanne nuklia onye na-agadịghị discipline a ga-arụ nwunye any science need a disciplined mind first if plane is not disciplined ndị ahụ nọ n'ime ya ga nwa ha agaghị eru ebe ha na-eje any pilot ọ bụla ṅụrụ mmanya eh, achụọ ya n'ọrụ pilot nwụọ mmanya achụọ ya n'ọrụ why because ọwụkwa mgbe ahụ ọ ṅụrụ mmanya ọkwa nke ọ ṅụrụ before o nwere ike ọnọkọta o nwere ike ọnọkọta na arịgote ya n'ahụ ebe ọ na-anya plane ọ ụra eburie ebe ọ na-anya plen ụrụ eburu ebe ka mmanya ọ ṅụrụ nwanne ụnyaahụ ango bakachi. anyị kwesịrị ịma na ndozi ọdịnala based on discipline first discipline first ọ bụrụ na ị chọghị ya nwanne ịma na anyị agaghị enwe gị simple as abcd ọkwụ aka anyị a ga-asị gị jee pharmaceutical companies eso echizi anyị mebe pharmaceutical companies anyị gbatịa gị ihe ị ga-emenye gị dị pasentịji ị ga-etinye na n'ọgwụ ị nwere ike ime iru ebe anyị mee ya so ajụọ gị si na ifili na na ọ bụ na adịa paracetamol 1 percentage na ọ ga-adị mma na nke nke 20 gram ahụ anaghị arụ ọrụ na ka eme 25 gram mana ndị gwara gị gwara gị mee 20 gram na enwere reason why gị ụgwọ gram did you add 1 ihe iji wee add add ahụ why that is ihe na agba ndị be today all these things ọwụ na ịdịghị ọwụ na ịdịghị discipline because you must it's your own responsibility to make your mind discipline ọwụ your own ọ bụrụ ọnwụnwe onye ọ bụ ya na ya so ọwụ na ịdịghị abide by these things nwanne for your own benefit ọwụ mụnwa because ị nwere ebe ị ga-emeruo echi iruo n'ọrụ ebe ị na-arụ ọrụ or whatever whatever ị na-eme iruo ebe ahụ you cannot even even your wife self nwere ihe ọ ga-eme ome you have to discipline your wife or you ịghọtago onwe ihe ị ga-eme mba ị gaghị eme ọ bụrụ oge gị na nwunye gị ese okwu maka gịnị nwaanyị refuse to discipline herself nwoke refuse to discipline herself a na-eme ka ndị ara ebe ọbụla ebe apụtara anụ ọgụ ebe ọbụla apụtara anụ ọgụ ebe ọbụla apụtara aka ọnụ nwanne there is a time for everything e nwere ihe ọ ga-eme ome ihe oduo ya hold it all your responsibility to hold it then ọwụzie na asị na ọwụ mbọsị nwata wufuru mmanụ ka a na-eti ihe n'ọwụsọ mbọsọ ofu ogiri akwụ enwe ihe a ga-eme mee holduo ya time for action ruo iteke action ọ bụghị anytime any moment ihe ọbụla si gị n'obi pụta ị na-eme that means ihe ọ na-egosi bụ na you are not structured n'onwe gị n'onwe gị ị naghị akọntrol your mind n'anya iwe wee gị na ee eh? for example ka m nwere ndị mụrụ nwa maatụ nwatakịrị nwa gị kpasuo gị iwe <laughs> iwe wee gị itie ya ihe iwe were gị itie nwa ahụ ihe o mana ọ bụrụ na iwe anaghị enwe gị gaghị eti nwa ahụ ihe maka nwa ahụ provokuru gị itie ya ihe mana nwa ahụ provoku ọ bụrụ na ihe oduo data iwe imesịa leta ịchọ iti nwa ahụ ihe tie ya ihe leta itikwere mgbe aha ịdị ị nwere ike imere ya ahụ mgbe ahụ ịdị provoke etikwere data ị nwere ike imere ya ahụ that is why gị na mmadụ na-anụ ọgụ the vibration of the body is not the same. once the vibration change your character change that's why ndị agha na-eji ije for example na ka mba nkọkwanụ ndị na-achụ aja iji ịchụ aja eh? na ọ bụrụ na ịbụghị bụghị onye na-agwọ ọgwụ na dibia sị gị jee chụọ dị aja ịghọtago and ịma ha anya ọgwụ ije ịgwọbeghị bifọ ọ nwere ike ịkwụkwa na-agwọ asị gị jee chụọ na mmiri n'abalị <laughs> ị na-aga n'ụzọ ibiri n'isi gị ụjọ ụjọ ji ụjọ ejide <laughs> ị na-aga esi nna eh, anyị n'ime abalị ka mbe nye na mmiri mbakwa ahụ hei ịchọ onye ga-eruje gị ga-eruje gị ọ bụrụ na ịchọta nwa onye ga-eruje gị o soro gị jee ị nwere ike iru wansar isi achịrị ị gaa na mmiri mgbe ahụ ụjọ aha bịara gị ọ dị senti na aha mgbe ahụ ị na-anụ ọgụ ịma na iwe were gị your body change go reaction ị na-react as a madman mgbe ahụ ị na-aga na mmiri aha your body change go iyi na-afụzi something else because mgbe ahụ ivin ichebe ego sef na ị nwere mami wọta ị ga-afụ na mmiri ichebe ego ya echebe mfe iruo dị ịghọtago so the vibration of the body echange go you can see anything that time because you know na the dimension of human being ịpụgo ụjọ jisi gị so ụjọ ahụ ekrieti go datin ị chọrọ ịfụ ịfụgo ya nwere ike ịgosi ya dị ọjọọ pụtasị na ịfụrụ mami wọta yes ịfụrụ mami wọta n'eziokwu of course yes but ọnwụ ngụ nwa ka ihe e ji wee fụ ya because ihe ịfụrụ n'ime isi gị enweghị ihe nọ ebe ahụ ị nwere ihe ifuru yes but ọ n'ime isi gị because the vibration of the body change go so ihe ị na-emezi mgbe ahụ ị na-eme ya in another dimension onye ara na-afụ ndị mmụọ kwụrụ onye ara na-afụ ndị mmụọ sị gị na ọ nọ ebe ahụ ọ nọ ebe ahụ mana ndị nọ ebe ahụ enweghị ha na-afụ ma onye ara na-afụ ya so all the same thing aha ka ị na-eme all those things nwanne ọ matara o nwere ihe matara ihe matara na the energy you control that is what matters. the energy you control is the what matters in this life energy na eme control onweghị ihe or it never matters anything enweghị ihe ọ matara only what you control matter so if you control your, your, your mind you can use that your mind to do anything as long as you control the mind ị nwere ike use nweme anything your land may become paradise of tomorrow because of the control of your mind yes because ị nwere ike ije o nwere ebe ị ga-eme ije now asị anaghị eje eje iru ebe ahụ if you control your mind you can go there go inside there learn that thing with them come out take it to your village and establish that thing ọkwa that place asị anaghị eje eje mana ijerie baa die mata ihe a na-eme die jee na your land build it and one million people will benefit from it or 2 million or 200 hundred millions mana ọ bụrụ na ichere chere ihe ndị mmadụ na-ekwu because you have unstable mind i onye ndị mmadụ na-akọ that benefit of 200 million people ahụ will not be there nothing will not be there becos your mind is lazy and conquered onye ka a na-agba ndị mind mind is important ọ bụ ya bụ everything is about the mind ndozi ọdịnala is based on mind cultivation nne na nna gị mara ka gị na ha ga-esi eme ihe religion ọnwụ na ajụrụ gị ajụ na ịbara ọdịnala nwanne you get it wrong with your parents first of all mmego dịka ndị be mara with that their book na their isi enwere ihe dị n'ime ha na-aghọta ha ọwụ na finish that one then you bring the superior argument to rescue your parents because rescue your parents ba n'ụka ọ bụghị na ha ama ọma wee ba ha na-achọ ụzọ eluigwe ha na-agba ọsọ eluigwe ha na-agba ọsọ eluigwe so ọ bụrụ na ị nwere another way to show them the heaven nwanne show them mana ọ bụghị nke ahụ ha mere eme bifo gba ọzọ. ihe niile na ndị na na-emekwa ihe ọgwụ a today ha mara amara na their family macha about those ọgwụ unu ma most of your family know about ọgwụ very very well so enwere ihe ị nwere ike ị e gaghị confuse nwa ha ị gaghị convince nwa ha with that never m na-agwa gị nke bụ eziokwu you can never convince your parents with ihe gbasara ọgwụ it will not work young youth because emebeghị experience anything they might go anywhere they like they might do anything they like but as long as na all ihe gbasara tradition or religion ị gaghị convince m your parents unless me convince ha with first of all break their hands with that book because there are so many things in that book ha na-aghọtaghọ break the hand first of all from the book i break say the hand from the book then i werezie ndozi ọdịnala infọmeshọn ghaa ya n'ihu gwa na nekwa anya ọjị ya nna m na-ata mama your mind is black ịghọtago ọ bụrụ ahụ gị bụ the black all the mind ka a na-ekwu the black you need to clean this mind ọjị ya na-ekwu waa ya break it ọya ka a na-eme bedde bedde a na-awa keki a na-awa ọ bụ ịwa ọjị a na-ekwu maka ya every year then remind you you have to crush and circumcise the mind mama ọ ihe ọjị mama ihe wa ọfọ bụ na ọfọ bụ na ọwụ dati band bond dati bond we as igbo pipo igbo represent ọfọ all bond ka ọ bụ ọ bụ ya bụ the crescent moon that everybody that bear this name must be pure purified anybody that bear this name igbo must be purified that is the symbol of ofo because ofo symbolizes pure purification and clean so onye ọbụla bụ onye igbo kwesịrị ịbụ the leader of the world mama ịgọ mmụọ bụ onye ọbụla hold to natural principle of this earth mụ na gị nọ ịghọtago ịgọ mmụọ is this thing because through meditation ọkwa ha nke a na-agwọrọ n'ala no meditation meditate with your mind mound the cultivation to mind the cultivate the mind always go mmụọ to hold on to this natural principle so mama enwere somebody nọ somewhere a na-akpọ mmụọ a na-agọrọ onweghị but first of all ị ga-ebugo your break ha hand with that bible ọnwụ na break ihe ọ gaghị aghọta ihe ahụ ị na-akọ ị first of all ịkọwachara ihe dị n'akwụkwọ ahụ o ji ụdị akwụkwọ ha first onyezie gị chance because with that thing na mmadụ enweghị chance to listen ọ gaghị aghọta ya you must first of all make chance in her mind wit that book were the book mepee the hole put a hole in her mind with the book ọ na itinyezie the hole with the book then onyezie gị small chance small chance ahụ ọ ya enyezi gị ịkọwazieri about omenala Igbo na ịchụ abụrụ ihe na ihe na street bụkwa e, mama iboro Jizọs na-efe so ndị a amaghọ nsogbu adịghị mama onweghị ihe ihe abụghị anything ihe ahụ is just like okay you na this bụ evil nke nwa bụ Jizọs Kraịst bụ evil ọsị gị mba isi ya ngwa mama kedu ife n'ihe mere onye a na-achụ aja evil na onye a na-achụ aja chọrọ ije n'igwe ka gị nwa mama dị unu dat onye na-achụ aja na ọ na-achọ ije n'igwe ka gị nwa ọsị m na-asị nte oke Jizọs ibu na ọkwa ọ dị na Baịbụl na mmadụ efere ihe apịrị apị ka ekwe ihe na efere ihe apịrị apị na so onye a na-achụ aja now all the same way you understand the bible ka onye a mekwara understand his culture so ọnwụ na ọ ghọtaghị ọfụma ngụnwa na onwe ya aghọtakwa jizọs so ị nweghị right to condemn this man bicos ngụnwa na onwe gị you are doing it wrong bicos ọnwụ na onye ama ọ gaghị ewere ego je gbuo ọkụkọ dosa na iro eji akpata atụfu aba ọgaranya eji akpata atụfu aba ọgaranya ụmụ gị eribeghị nri ije dosa ọkụkọ na iro ewu na oke abata ya Eh, ọ na-adị mma na ị were ọgwụkwọ jeta na mmiri krokodil rie ya ị mana krokodil azụ erie na datin itiri na mmiri krokodil erie na mana eribeghị nri ịghọtago so mama i were ego jenye ndị ụlọ ụka pastọ enye ga-eji were isi osid n'ụlọ ụka irigo nri mba ijesi osid den ka ezigbo onye na-akọrọ onye ọnụ gịnị awa ofu na ịghọtara so ị ga-eme ka nne na nna gị mata ọ bụrụ na ị meghị otu ahụ nwanne ọgba aghara ga-abata n'ezinụlọ na-agwa nke bụ eziokwu ọ bụrụ na imeghe otu a ọgba aghara ga-abata so ọ wụzi ka anyị ji mebezi ihe nna nna anyị mere ga-ebute ọgba aghara mba ihe anyị na-eme ọdịnala ka udo wee dịrị n'ime anyị ọ bụghị ka ọgba aghara dị n'ime anyị ndozi ọdịnala anyị na-eme bụ ka anyị wechighata udo n'ime anyị maka asị na ndị chọọchị butere anyị ọgba aghara ka anyị mewe udo ọ udo nwa ga-abụzikwa ọgba aghara ee eh? ọ bụ udo nwa ga-aghọzi ọgba aghara ọ bụ ihe nwanne ọwụdị agba nke mbụ ọtụọ n'ogo agba nke ịbụ ọtụọ n'ogo agba nke ịtọ ọtụọ n'ogo ọ bụ ọgwụ ka a pịara atụ ọwụ ihe ọbụla ndị igbo ndị isi ojii ga-eje n'ime bụrụ dị ọgba aghara onwekwere mgbe ha na-eme ame ihe bụrụ nnọọ otu ahụ esi wee kwe ka otu wee dị ndị isi ojii ọgbarikwe udo udo udo that is ọ bụ arụ n'ebe ndị isi ojii nọ udo arụ ebe ụnụ nọ onwekwu na mkpe na akpa udo dị eh? nwanne ị gara be mmadụ onye ha sị na ya anaghị eri bin na ya anaghị eri onye eri rice ebe a and you want to force rice into the house of the person nwanne ọ bụrụ otu a ka esi eme ọ bụrụ otu a ka esi eme you must ịga be mmadụ onye asị ọ rice ka o nwere isori eri ịchọ isi eri isori eri ịchọghị isi eri naba ọ bụghị iru ebe a esi na dị gị na-eri rice ọ gbasara gị ma ọ na-eri rice rice ka ọ na-eri na be ya so ndozi ọdịnala have a philosophy nwanne ọnwụ na ịlaik ya ya odo odo ọgwụkwọ na ịlaik ya nwanne go and do something else but don't talk nonsense because of benefit rọ gị ọnwụ na ịlaik ihe ndozi ọdịnala na-eme good and fine we wish you success and good luck kedu ihe why did you go and talk against it o nwere ndị ga-apụta ọsị na ọ naghị ekwu maka Biafra nsị ya nwanne ị na-eje ụka mm. so mụnwa na-ekwu maka ọdịnala Igbo kedu onye lọvụrụ Biafra mọda onye na-ekwu maka ọdịnala ka onye na-eje ụka kedu onye lọvụrụ the land mọda onye na-ekwu maka his own identity to come to the front of the world because this is about memory ọ bụrụ about dream is about memory not dream so ihe anyị na-eme ba about memory something ọ bụrụ about dream because ị na-ekwu maka dream anyị na-ekwu maka memory mana ndị mmadụ ga-ata je egwu maka Biafra nwanne kedu who is fighting for the freedom here ọ bụrụ about freedom ka onye na-afight about freedom here freedom of the mind ọ bụrụ na ị nweta mind gị nweta anị gị so ị gaghị arụ onye ụka na-asị onye na-ekwu maka his own indigenous identity not to God nke nwa onwe gị si na bruf jizọs na rome buru jud from israel na-abịa krom nonsens nwanne ihe ọ bụla onye ọbụla na-eme n'ụwa i wish him success i can never speak against you never not today not tomorrow because na onye ọbụla ka onye si wee ghọta ka o si eme ka onye si wee na-eme ka ekwesị akpọ ya bọtụ ihe ọbụla esiri naghị eri ejideze ekere ya ụmụazị ọ bụrụ na i wish mmadụ good luck you will see good iwishie ndị mmadụ bad iwu bad that's why njiwe na-agba ndị be anyị sị na ndị ọbụla na-ekwu maka want their own country you must support anybody onye ọbụla ọsọ ya bụrụ as long as the dreams and aspiration is the same what is good for goods is also good for gangas so ihe dịere gị mma dịere anybody mma ịchọrọ freedom of your place ịchọrọ country of your own yes but you must recognize anybody on this earth so that that your ideology will not die so ị gaghị asị na ndozi ọdịnala anaghị ekwu because of na ị na-ekwu is your own choice all your choice o nwere mgbe anyị si kwụsị enwere mgbe anyị si kwụsị mba then why did you ka ihe iji wee chọzie ka ndozi ọdịnala stop and they want to succeed how would that work? ịmakwa na asị ka ekwuwe ekwe ndị ichie ke ndị ndị ichie ga-anọnyere awụ na anyị na di ancestor of Igbo land with the names we go kedu onye ha ga-anọnyere because me mụnwa na onwe m I know what Biafra represent from A to Z I know because i nweghị ike ime mmụọ ọdịnala Igbo without Biafra and i nweghị ike ime mmụọ with Biafra without ọdịnala Igbo is impossible but ndị mmadụ aghọtaghị ihe na people don understand anything about life onye nọchara be ya ọ sị na nle ndozi ọdịnala ekwere mere nka mee nka mee nka nwanne ọnwụ na ị chọrọ a place of your own marakwa mara na ihe ị na-ekwu about a people to be educated ọ bụ your responsibility to educate the people ị ga-ejesi wetazie English version of education bịa na-enye your people ị ga-ejesi wetazie Israel version of education which is based on white supremacy na-enye your people ị ga-ejezi wetazie the education of the eh, roman empire na-enye your people which kekwana education kekwana what is the basics of education ị ga-enye your people as a human being that will present and defend this ideology na-ekwu maka ya what is the basis of education you got go so that's one ji agwa ndị mmadụ nwanne ọrụ anyị na-arụ bụ ka o si eme onye ka onye ahụ si aghọta the level of vibration and frequency of human being ha bụrụ the same so ndị level ha nọ na ndozi ọdịnala let them go ndị level ha nọ na ebe anụnwa ebe ọ bụla level gị nọ ebe ọ bụla ọ kpara gị eh, this that is your level of understanding go there nwere onye si gị pụta any level of understanding ebe ọ bụla ị nọ that is your level of understanding pure truth so go there ọgwụkwa nwere mgbe mbụ ndị mmadụ nọ n'ụlọ ụka level ha agafee n'ụlọ ụka ha pụta now ị gaa na zimbabwe gaa na other african countries people are converting every day by day in christian some other countries of the world people na convert na christianity every day by day but anyị nwere onwe anyị na-asị na christianity eme na anyị arụ mana e nwere ndị country ka na convert ya today so mind na-edevelop edevelop so mind is growing developing so ọnwụ na your level gafee one ịba na the other one so ndị be anyị adịghịzi na-eme nwanne ha na-eme ihe they want to bring it down because na ọ naghị eme nke ha na-eme nwanne na ihe ji ndị ojii na since ụwa oh, ji wepụta ọrịa anyị ji anyị nwanne go and do your own nobody nna nwanne otu a anyị abụghịzi ndị ojii ọ bụ na anyị abụghịzi ndị ojii ọkwa black movement black this black that ọ bụ na anyị abụghịzi ndị ojii so ụna ga-ajụzụpụzi anyị na ya bụ ndị ojii anyị bụkwa ndị ojii na so enwekwa ihe ị na-eme ọwa ọgụgwa out ọgwa anyị ga-agụgharị beneficiary then why you worry ke ihe na worry zikwa nna a sị na aka nne kwuo aka ekpe aka ekpe akwụ aka nne ke ihe na worry ọ bụrụ na ihe ị na-eme dị mma why did you worry why ị ga-aji asị na ọ naghị ekwu maka nke ọ naghị maka nka nwanne ihe ọ bụla ị na-eme ya gaziere gị ebe ọbụla a ga-esi enye aka n'ihe ọbụla ị na-eme I tell you we must surely help you do that but mara amara na ụwa <laughs> ụwa kewere ụwa ama ma ụlọ ghọtara the system the, the mighty power ji ji ụnụ ama ma ị ya amagha m ma ịghọtara ya olesi m na asịrị onwe gị asị amaghị m ma ị ndị ihe that is the interest behind african colonization amaghị m interest behind african colonization colonies ọnwụ na ị ghọtara the interest behind the back door of african, african colony then ịma na ihe anụnwa ndozi ọdịnala na-eme bụ the best thing nwere ike mgbe anyị bidoro ndozi ọdịnala ọ fịara ahụ mmadụ ịpụta na ana igbo ma ọ na facebook kwuo maka ọ dịsị mkpụ ihe a na-eme ọkpụvinkwu ọdịnala Igbo ịghọtago ebe anyị ka na-eje ụka mgbe m bidoro kwube maka ụka I started this ụka movement ụna amụkwa go to Facebook 2015 just chọwa chọba ya afọ ya you will see the audios of ụka anyị agafego that stage but ọ nwekwe ndị ka na-etete ụlọ etete today bido from ụka ahụ anyị agafego stage of ụka anyị jidere ndị ụka pịa ha gburugburu ihe a pụta ndebe anyị na-eme today about church we started go and ask them all of them ma ife anyị eze eze eze chukwu ka ọgịnị ga Abuja ka onye all of them they started with ndozi ordinary go and ask them kama ịma na ndebe anyị bụ na onye ọbụla chọrọ iwe eze we don't care as long as na he go from first stage ọ ka ya 1st stage a ga second stage ga third stage ga fourth stage ga five stage ga six stage to twelve stages all the 12 stages ị e ga-agacha so most of them ka nọ na the stages a na-aga aga so nwanne keep on preaching kwewo eziokwu bụ ndụ but to base your argument make e sure na ọ dị scientific proof make e sure always so you gonna study about in this life always your argument Nkwere proof ọ bụ ihe ga make sure na your life all that thing ga-eme gị ị ga-eji amamihe gị si from destiny make researches based on proof ihe ọ bụla ị gụtara o nwere proof hapụ ya o nwere ike ọ dị mma ọ mara mma is fine is beautiful ọ na sound well na ntị but ọ bụrụ na you cannot find proof either na your brain adịbeghị ready to carry it ọ na ọ bụrụ eziokwu so you continue until your brain begin to carry them and you can explain them by yourself mmadụ jụọ gị you give explanation na-ekwe na-ekwe na-ekwe then ịmara gị na your level ị ga iri your brain arịa na owu mmadụ ya agwa gị but you need brain exercise you need brain exercise by ịgụọ this thing iguo ya ịgụọ ya 20 million times until ịghọta ya ịgụsịa ya taa echi ibidokwa again until ịghọta ya ịghọta ha anya ya ịma na ịgafe na if ịghọta ya ọ dịghị common ịchọwazikwa nda one nke dị superior modern than that one ịgụtakwa nke ahụ ịchọkwa ndawa ndị superior more than that until o oh, ka ya brain gị na-eme na-eme expand every information is a neurons break any neurons break otu akụ ga say break until you na-eme expand na-eme expand na-eme expand until you become a super higher thinker ịghọtara so ọ bụghị about onye nọ ebe ọ na ebe ọ na-anọghị a na-agụ ya mba ọkwa ndị Igbo ka anyị bụ dịgba ihe na so ụlọ ndị Igbo ka anyị bụ why do we worry na e nwere onye nke a na-eme ihe onye nke a na-eme ihe nwanne onye ọbụla nwe ihe ọ ga-eme ka na ya dị mma ya mepee ọnwụ nọ ihe a bụ ihe obi gwara gị na ọ ga-eme ime things will be okay nwanne we support you go ahead and do them but ị bịakwa n'ebe a sị m na no I must go that means you trust us you don't trust yourself you trust us onwe gị on oh, a trust with your own i trust myself i trust ndozi ọdịnala i trust you i trust whatever you are doing go ahead and do them ọ bụrụ na ihe that means there is a problem somewhere ọ bụrụ na ihe that means there is no scientific experiment simple as abcd then you go and you have to worry yourself to go and get the scientific result so that you can execute your plan very very well you got to go. so ihe ọ bụla ị na-eme ọ bụrụ na ụzọ agaghị ebe ahụ ihe o gosiri gị na you need more work to do you don't have to give up you need more work more experiment more uh, uh, research more examination then you have to go ahead and execute your job simple as abcd maka na onye jekọta ghara nke o jere jaa naanị iyi mana ọ bụ ngwa ka ọ dịara ịma how do you do this thing ka o nwee ike ịwọkụrụ gị wọkụrụ everybody ndozi ọdịnala for youth empowerment program agriculture health benefit ọ bụ ihe anyị nọ na na cultural renaissance side a ka anyị nọ so onwe side ọzọ ị ga-esikwe wee bịa si ebe ahụ bịawa nsogbu mana anyị chọrọ ka our youth arm them with knowledge so that they can be able to be self-sufficient ha chọọ ha abụrụ bakery bread ha chọọ ha abụrụ engineers ha chọọ ha abụrụ software engineers as a ọchachọ ha bụrụ farmers ha chọrọ ha bụrụ welders ihe ọbụla a chọrọ ịbụ ha bụrụ but ihe a chọrọ ka ha nwee akara aka so that they will be happy in our land and we will live happy in our land and create a memory in our mind so that anyị mụzie nwa spam anyị agaghị ahụ empty water spam information dị na spam every information about you is in your spam so ọ bụrụ na ị nweghị memory you store in your memory ị nweghị memory na you live on dream dream dream dream dream dream on my mind is all a dream stuck fast lane but living in faith nwanne dream dream dream is all a dream stuck fast lane but living in pain ị na hope na ị ga-eme one day one day you make it nwanne yes of course ọ dị mma to have a dream but then it must be memory created dream if not your brain ga-adị empty spam gị ga-adị empty nwa gị ya suffer more because ọ ga-adị hard for your children to absorb knowledge because of the memory is empty simple as abc so ọ bụrụ na ị maghị ihe ndozi ọdịnala pụtara bịa ka akọwara gị agbazina ọsọ anya na-egbu mmadụ anya na-ata mmadụ adịmekwa onye na-egbu mmadụ adịmekwa onye na-ata mmadụ ihe anyị na-agwa gị bụ ihe ọbụla ndị nna nna anyị ha mere na ọwụ sayensị and teknọlọji ka ha mere from ịwa ọjị from ịgọ mmụọ from ịgọ ọfọ from igbu ewu from ịchụ aja all those things are symbolism ọ bụ a na-agwa ndị nkịtị maka na ha ga aghọta ya ha gburu dị ọkụkọ na-eje ha na-egbu ewu ha na-achụ aja after all economic ha na-ebute mana ha emezina ya n'iro ọ dịghị mma n'iro ọ dịghị mma n'iro ị na-achụ ịchụọ na ya adịghị onwe onye si gị achụ na chụọ n'ime ụlọ gị goro anyị ewu goro anyị ọkụkọ igozi na ọkụkọ ndị ugwu egozi na ewu ndị ugwu egozi na e, e, efi ndị ugwu egozina na ọjị ndị ugwu goro ọjị igbo goro ọkụ igbo goro efe igbo goro ewu igbo ka ekonomi gị na-egoro goro egozi na karọt ndị ugwu egozi na yabasị ndị ugwu goro nke goro nke ndị igbo so that the thing will be sick ego a na-agba kpụrụkpụrụ n'ala igbo so this money will be go flowing round mba a na-akọ ihe a na-akọ ebe a nke gị ese goro efi hausa na na-asịrị iji agọ mmụọ taa ịma ha na ọgazi amaka ma ejighị agọ mmụọ ọgaji amaka mana eji ya agụ mmụọ so nwanne ị na-egbu ihe ị na-egbu jee goro ọkụkọ igbo jee goro ewu igbo jee goro ewu awụsa ndozi ọdịnala akwaghị m ụdị ihe ahụ mana ị na-eme nke ahụ gbasara gị mana goro nke ndị igbo gọtago ka ma nọ at inyere onye igbo ego maka na igbo bụ eship igbo bụ ọfọ igbo dị n'iwu ịghọta ọbara gị uru ọkwa na ịghọta ha ọ ga-ahịa dodere ụlọ ụmụ ibe